Bolsa! Bolsa! Bolsa! Bolsa! ndị niile nọ na uniform ndị niile nọ na uniform as you can see The celebrant is about taking picture with the children, friends and well wishers. That is what is actually happening now. Yes. So, for like, like 10 minutes, it's not, I don't snap. J E S U S Jesus. Jesus. Yes. yes. No? No?

chocolate. Tingle. Tingle. Classic clip. Classic clip.

sickness. Igbo dị ụtọ Chelsea and Classic classically.

ga atụ n'ụlọ nwaanyị agbarụ gbarụ gbarụ gbarụ gbarụ jee agbawa adaka oje ubi ede osi na eje na nke chi mara oke osi ebe ahụ nata gbara ejedo oke ogbugo maka gị tebụl ka a na-eri ka e wee nwee ike na-akwụrụ ụmụaka ụgwọ akwụkwọ ka e wee nwee ike na-asọpọtụ ndị ji anyị ezinụlọ na-aga n'iru so uh, unu niile na-asa m ụsọ ife unu na-eme nna uh, nnachi ka chineke nna gaa n'iru na-agba unu ume n'ezi ọrụ niile unu na-arụ n'ezinụlọ unu na n'ụlọ nsọ chineke ka unu na-akọ n'ubi onye ọzọ chineke ga-akọ n'ubi nke unu karịa n'aha jizọs ogologo ndụ na-arụ isike ka ọ ga-eji wee chee anyị niile mma ezi ihe niile nke anyị na-ayọ chineke chukwu pụrụ ime ọ ga-emezuru anyị n'ofu n'ofu dịka osi n'akpa mkpụrụ obi na anụ arụ anyị n'aha jizọs ana m eke unu otu unu si wee bịa nabata ma mama anyị gosi ya na na nụnụ na ebu nwunye ji ọ ma mama unu mgbe ọ nọ n'obodo oyibo na-elekọta ezinụlọ ya na-elekọta ụmụaka ya maka na ndị nne agwọsọ ezinụlọ ka ha na-ele ka ha na-elebara ya na ezinụlọ ndị ọzọ ibe a na-aga nke ọma so anyị na-enye Chineke ekene n'ọnọdụ niile na-achị anyị aka bụrụ aka ya n'isi anyị niile n'ofu n'ofu n'aha Jizọs na-arịọkwa ka Chineke na-ekere anyị ndị papa anyị ndị awa big uncle na all our fathers grandfathers. ka Chineke na-agba ume na-enye ha ike ha na-adụ ndụ n'ime Chineke Chineke na-ama ndụ anyị niile ufe anyị na-enye Chukwu ekele anyị azụ ụmụaka anyị ụmụaka anyị mechaa ha azụ anyị anyị adụ ndụ jee ịgba mbọ anyị mhm. abụ ekpere anyị mhm. ka chineke na mejupụtara anyị dịka o si n'akpa o ji wee bụrụ mmasị ya n'aha jizọs amen amen anyị ga-esi ụmụnta ekele Chineke hmm. n'ihi na ọ bụrụ mmadụ na-enye oke agaghị erute anyị hmm. mana na ị na-amara Chineke n'ebe anyị nọ ijiri hmm. ọmarịcha ada jido talụ wee chaa anyị mma wee lekọta ezinụlọ ụmụ ngene chai ka aha Chineke bụrụ ha na-asọpụrụ n'aha Jizọs Chineke onye lechara anyị anya wee nye anyị ọmarịcha ada ji a chai Jehova onye maara ngọzi niile kwe ya na ezinụlọ ya onye maara ihe ọma niile o ji agọzi mmadụ ihe niile kwesịrị ya na ezinụlọ ya ka chineke were chọọ ya mma na ozu oke n'aha jizọs ghara ibe ya chai anyị na-ekpe ekpere ka chineke nye anyị ada dị dịka ada dị anọ n'ezinụlọ anyị onye anyị onye dịka ya n'ezinụlọ anyị ọzọ ada dị na-echere anyị ma mgbe agụ na-agụ anyị ada dị na-echere anyị mgbe obodo ma ọma agụụ ada dị anyị na-anọrọ ebe ọ nọ ọ dara na-asị ka e na-eri sọsọ ya kama ọ nọ nọrọ ebe ọ nọ mgbe okwu ụkọ na okwu m dara n'obodo a adịghị anyị na dechere echiche ji bụ ndube ndube ji eji wee nọrọ ọ na oge ezizi datara anyị tai ka Jehova mee gị mma n'aha Jizọs na-echeta ụmụada ji eye echeta ebe a mụrụ ọbụladị ma mgbe a na-eri oriri maka na a na-eri oriri krismas ụfọdụ nwere ike inwe efi ha na-egbu na be ha ụfọdụ egbuo na ma na-agba ụfọdụ egbuo na ma ịtọ mana enwe ndị ama nwe mana adeji anya ama na-eri o chefuo ha kama ọ ga-anọkwara ebe ahụ na-echekwa nke ọ ga-enyekwa anyị mgbe krismas ka Jehova leta gị na mgbe ọbụla n'aha Jizọs anyị ga-echukọta ihe ị na-emere anyị kama na ezi Chineke okporo ụzọ gị niile ga-adị ka ụzọ mmiri ọkpụkpụ mkpata gị niile ga-adị ka ụzọ mmiri ị na-emetụ aka ga-adị ka ụzọ mmiri kama na-adị n'ezinụlọ gị kama na-adị na ọbụghị na mgbata gị maka na izirikwa ụka na n'ezinụlọ anyị ụka nwa na-ezinụlọ gị n'aha aha e ga-ebili ibu ogwu dịrị gị Jehova mịpụ ya n'aha Jizọs megide gị ka Jehova mebie ike dị otu a n'aha Jizọs nwere ihe anyị ga-ekwu Jehova ka o were ihe ọma na ukwu ka o were ngozi na ukwu ka ọkpara ngozi na-abọ dị ukwuu ka ọkpara wee chọọ ọgụ na ezinụlọ gị mma ị ga na-eje eje na-abata abata mgbe ị na abụ n'isi ụmụnne gị ebe anụwa ị ga-agha ya n'ụtụtụ ị ga-awa ya n'ehihie ị ga-awa ya n'abalị ị ga-awa ya n'udu mmiri ị ga-awa ya n'ọkọchị ọ ga-awa niile mkpụrụ anyị kpụrụ agaghị agafe gị n'aha Jizọs ihe ọma ọ ji akwụghachi onye ezi omume ka chineke were chọọ gị mma n'aha gị ewebụ ihe m gị nwere kama na anyị lechara anya wee newe anya enewe anyị anya ọtụtụ mgbe ka anyị na-ada akpa nkata anyị asị na anyị ga-egotata ụmụ ọkịrị ka anyị ga-eyi n'ahụ ka anyị na-adịka ibe anyị chai ihe n'anya ka akpa anyị si wee dị akpa anyị anaghị agwata anyị eziokwu anyị enwegwa ndidi anyị asị na ọ ga-agba afọ dị nke a afọ ọzọ ka anyị nweta afọ nke ahụ rukwe afọ nke ahụ aga na nweta ha mana Jehova ji wee kpuchie anyị ọtọ onye ọbụla bụ ọtọ agaghị adị n'ezinụlọ gị n'aha agaghị adị gị ọtọ n'aka nị na aka ekpe n'aha Jizọs ọbụla ị na-achọ ihe gị akwa ọtọ gị Jehova ga-ekpuchi ọtọ gị n'aha Jizọs Mother wishing her a very good happy birthday. She's hanging out with her friends, children, well wishers. And here with her is a present that they gave to her mother. As you can see, it's joy everywhere. Yes, sir. Everybody's rejoicing. Vegetable. You know? We are chilling, as in chilling, and we are pumping. I'm happy. happy happiness everywhere. Amen. I don't know how you feel. How do you feel by this time? I feel so happy. Obi m bụ sọ kpọrị na kpọrị na. i am so happy na tata bụ ụbọchị ọma Chukwu mere wee nye anyị anyị wee nọrọ n'ime ya na-enye ya bụ Chukwu ekene maka mmeso ọma ya na ndụ anyị na-asịkwazi ya aka bụrụ aka ya ya rụkwara gawa n'iru maka na eto dike na nke o mere o mekwara gaa n'iru ọzọ so arụ m niile bụrụ so ọnụ ọnụ zughi ịkọpụta otu obi m si wee daa aṅụrị mana ihe m maara bụ na chineke fụrụ anyị n'anya mara na ụbọchị dị otu a ga-adị na ndụ anyị n'ụbọchị taa mhm. so anyị niile na-enye chukwu Ekene wee na asị ka chineke nna gọzie onye ọbụla bịara soro anyị wee ṅụrị ọṅụ maka thanksgiving nke anyị jere na birthday celebration nke anyị lotara mama anyị na ụmụ nwanyị ụmụ ngene nwanyị ndị buola ọmarịcha akwa egwu ha wee bịa ka ha wee wee kọmụọ ezinne roda anyị na-asị ka chineke nna gọzie anyị niile n'ofu n'ofu gaa n'iru na-emere onwe ya afa na ndụ anyị ugbu a na mgbe niile ebighị ebi